Halo, Emeka. Anọ m n'ụlọ. Biko wetara m CD ahụ ma ị bịawa shed. Ị gaghị abịa. Ọ gịnị kwa gịnị? Korona virus kwa. Ọ dị ka ego adịghị gị mkpa. Mba nọrọ n'ụlọ kpachie ekwu na aka ka agụụ were gị na ezinụlọ were gbara bọọlụ anụmanụ. Korona. Papa Ogbonne, gịnị na na-atọ gị amụ niile? Emeka sị na ya eje ha abịa abịa taa. maka lọkụdaụn ka o si aka njọ bụ na ọ sị na gọọmenti si anyị nọrọ n'ulo anyị aga n'abịa dc si anyị kwa aka anyị anyị emetụkwuna mmadụ n'aka anyị egbene n'aka gịnị kwọjikwara ọ bụkwanụ ndụ ka a na-azụ anyị o ọrịa ahụ ajọka o ka ọ dị njọ ọ ka gị njọ njọ ahụ nwoke zuru ezu ka m nọrọ n'ụlọ coronavirus na a na-ekwu okwu ya ọkwa mmadụ na-ebute ya o nwere ihe ahụ ga-asa na ma ka ozu ghara iji ụkpa ee anaghị m atụ korona coronavirus egwu onye ka ọ bụ hmm, di m ibute ọrịa agaghị ekwe mmadụ bịa leta gị n'ụlọ ọgwụ hmm, m nọrọ n'ụlọ onye ji ere ngwa ahịa mgbesara na shed o ji ere onwe ya ọkwa onye dị ndụ na-ere ngwa ahịa ka ọsọ ahịa o ọkwa onye ahụ dị na-aga shed ibute ya ego ahịa ị na-akpa ọ ga-esi ebe bịa dị hmm, hmm, m nọrọ n'ụlọ n'ebe ahụ aja hapụọ m onweghebe e, e, e, na nweghebe na kedu ịdị mmadụ bụ ihe hapụ ụzọ aka mama ogbonna hapụ ụzọ aka asị gị hapụ ụzọ aka ishigbu onwe lọkdaụn abụghịkwanụ mgbe ebi ebi izu ụka one na one <laughs> ejikunata ọrịa anụnwa obodo emepe ịgaba shedi coronavirus anaghịkwa atụ gị egwu o ọnwụ anaghị atụ gị egwu o e, e, e, ekwere m ekwe ma ị gaghị anọ n'ụlọ anụnwa nụ maka mụ na ogbonna ị gaa ahịa ije butere anyị coronavirus ịbịaba bufe anyị ya hmm, echukwu ekwe chukwu ekwena ị nọrọ n'ụlọ anụnwa ka ị ghara ibute ọrịa korona a n'ụlọ anya uchu anaghị agba mma egwu ihe ọ sọrọ kwuo chukwu ekwena ee eh, chukwu ekwena gị ka ọ dị n'aka o eh, <laughs> nke m eh, ife ndị ife igbo kwuru dịkwarị ka ọ dị mma <laughs> ngwa bịa ntakwụnyere bịa bịa bịa mgbe anyị izu nkịta hmm. ka ị bịara mmanụ ka ị na-eme ka mụ nsọ abụ chukwu ngwa ngwa kenere ọkwa na ego ka na achụ ife na ngwa kene sọ <laughs> aba ị ka dị m mkpa ndị be anyị ọrịa coronavirus dịkwa ire uche gị dịkwa ya ndụ ka ozi a si na ngalaba society of igbo professionals